AWR Adventist World Radio redio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga eji wee nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọgbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ezinụlọ na akwụkwụ nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe ịrute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ezinụlọ biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa onye ọma na-ege ntị anyị abịala ọzọ n'okwu ahụike anyị nke ụbọchị kịta isiokwu anyị n'ụbọchị taa bụ ọrịa nke anyị na-akpọ typhoid fever mgbe ụfọ anyị na-eche na ọrịa nke na-akpatara anyị ọhọkụ maọbụ isi ọwụwa maọbụ oyi ọmụma bụ ọrịa nke a na-akpọ ịba ma ụbọchị taa anyị ga-amata na ọ bụghị sọsọ ịba na-akpatara anyị ọrịa oyi ọmụma maọbụ isi ọwụwa maọbụ ọhọkụ ọrịa nke a na-akpọ typhoid bụ ọrịa nke na-enwe nhụkụta dị iche n'ebe ahụ anyị dị o nwere ejirimara ya dị ka ọrịa nke anyị na-akpọ ịba ma ihe dị iche bụ na nje na-akpata ịba dị iche na nje na-akpata ọrịa nke anyị na-akpọ taịfọd nje na-akpata ọrịa a na-akpọ tifod fiva bụ nje nke ejirimara ya bụ n'olu bekee salmonella typhin samonila typhin ọrịa na-anọ na mmiri ihe dị ka abalị asaa mgbe ụfọdụ a na-anọ n'ihe dịka mmiri ọjọọ nke anyị na-eji esi ihe ma ọ bụ ihe eji sachaa efere anyị na-eji eri ihe ihe dịka ụbọchị iri na anọ mgbe ụfọ ihe ọrịra nke anyị na-akpọ ice cream nje ọrịa nwere ike ịnọ n'ihe ọrịra nke a na-akpọ ice cream ihe dịka otu ọnwa ihe mgbagwoju anya dị n'ọrịa bụ na ọrịa anaghị anọ ọdọ nke ukwuu na ihe ọbụla na-enweghị mmiri nke pụtara ngwa ngwa ọrịa nwetara onwe ya na ihe na-enweghị mmiri dị ka o kwesịrị ọrịa ga-anọ karịa kpọmkpọm awa ole na ole mgbe ụfọ ọrịa anaghị anọgidesi ike ma ọ bụrụ anyị esie mmiri anyị maọbụ ihe oriri anyị n'ọkụ n'ụzọ kwesịrị ọ bụrụ eziokwu na ọrịa na enwe isi ike maọbụ ọ na-anọgidesi ike ma anyị sie mmiri ọṅụṅụ anyị n'ọkụ maọbụ ihe oriri anyị n'ọkụ ka ihe kpatara nụ anyị ji na-enwe ọrịa ọ bụrụ na ọrịa anaghị enwe isi ike maọbụ ọ na-anọgide si ike ma anyị sie ihe oriri anyị maọbụ mmiri ọṅụṅụ anyị n'ọkụ n'ụzọ kwesịrị nụ ajụjụ ga-ajụ sị ka ihe kpatara nụ anyị ji na-enwe ọrịa n'ọsịsa ya anyị ga-ama na anyị na-enwe ezi nlekere anya na ihe gbasara ihe oriri anyị maọbụ ihe ọṅụṅụ anyị maọbụ mmiri nke anyị na-aṅụ ọ bụ ihe kpata na anyị ji na-enwe ọrịa ọjọọ dị otu a ọrịa a na-akpọ typhoid fiva bụ ọrịa juru ụwa niile ma anyị na-arịa ọrịa nke ukwuu n'obodo anyị abụ Naijiria ọrịa na-emekụta nwoke na-emekụta nwaanyị na-emekụta ụmụaka na-emekụta ndị okenye ọrịa bụ ọrịa nke anyị na-enweta na mmiri na-enweta ya n'ihe oriri nke pụtara anụ bụ na onye ọbụla nke na-arịa ọrịa ọ bụ ihe ngosipụta na onye ahụ a na-enwe atụmatụ nlekere anya na ihe ọbụla gbasara ahịa ma ọ bụ ihe ọbụla nke ọ na-eri ọrịa na-anọ na mmiri ọrịa na-anọ na mmiri dịka anyị kwuola ya na mbụ ọrịa banye anyị n'ime ahụ ọ na-anọ n'ime ọbara anyị ọ na-anọ n'ime nsị anyị ọ na-anọ n'ime mmamịrị anyị ọ bụrụ n'ezie na ọrịa na-anọ n'ime nsị n'ime mmamịrị anyị ma n'ime ọbara anyị nke pụtara nụ na onye ọbụla na-aga mkposi nke na-akwọghị aka ya nke ọma ga-adị na ihe ize ndụ ị na-eke ọrịa na ogige anyị dum dị iche iche kee ụzọ anyị na-esi enwetasị ọrịa anyị na-enweta ọrịa site n'ihe oriri anyị na-enweta ọrịa site n'ịṅụta ya na mmiri anyị na-enweta ọrịa site na ijiji ibunye ọrịa n'ihe oriri nke anyị na-eri kee otu anyị ga-esi nweta ọrịa site n'ihe oriri anyị maara nke ọma na ọtụtụ ndị ọkakarịsịa ndị njem ndị na-eme njem okporo ụzọ na-abụ ndị na-eri ihe ebe ogige ebe a na-eri nri ma ọ bụ ụlọ oriri na nkwari ọtụtụ ndị ndị na-esi ihe n'ụlọ oriri na nkwari a bụ ndị na-ana enwe ezi nlekere anya na ihe nke ha na-esi ha na-ebupụtara ọha na eze ọtụtụ n'ime ha bụ ndị na-eji mmiri ọjọọ na-eji eshi ihe ọtụtụ ndị bụ ndị nọ n'ogige ebe emetọsịrị emetọsị na-edota ọcha nke ukwuu na-esi ihe ha ga-enye ọha na eze ọtụtụ ndị bụ ndị ha gaa mkposi ha gaa onweghị ihe ha ga-akpọ ya iji mmiri kwọsị aka ebe ha maara nke ọma na ha na-esi nri ọha na eze na-eri ọ bụrụ na ọnọdụ dị otu a na onye dị otu a nwere nje ọrịa nke a na-akpọ typhoid fever ọ ga-anọ n'ihe ize ndụ ibunye mmadụ dum ndị na-abịa n'okike ebe ahụ na-eri ihe ọzọ bụ na anyị bụ ndị n'ime obodo ebe anyị nọ na-enwe atụmatụ nchebe mmiri nke ọma ebe anyị na-eku mmiri bụ na aza ebe ndị mmadụ na-aga eme mkposi ebe ndị mmadụ na-aga asụ akwa ọtụtụ mgbe ebe ndị mmadụ na-eburu unyi niile nke anyị mepụtara n'ụlọ anyị ha niile dị iche iche na-awụnye n'ime mmiri ọ bụrụ na mmiri ọjọọ ya nke anyị na-ekwu nwere nje ọrịa nke na akpata typhoid fever ọtụtụ ndị ndị ga na-aga ebe ahụ ekuru mmiri nọ n'ihe ize ndụ inweta ọrịa na-akpọ typhoid fever igbo ibe m anyị ekelela nwanne anyị nwoke azụbike ọnụ onye na-akọwalara anyị ihe na-akpata ịba dị ike ndị oyibo na-akpọ typhoid fever n'ịhụnanya nke kraịst ka anyị ji obi ụtọ na-ekele ndị seventh day adventist church kwaya ọsụsụ amụkwa na abụọma nke unu nyere anyị unu emeela n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara anyị ozi ọma nke pụrụ iche tupu anyị na-ege ozi ọma nke ụbọchị taa ka anyị mara na anyị nwere ike ige ozi ọma na www.awr.org gị tinye asụsụ igbo www.awr.org chekụta itinye asụsụ igbo marakwa na ị nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 jehova adịghị atụ ụrọ ụra ọ dịghị ara n'ụkwụ ụra onye nwaanyị dị ya mgbe niile ọ bụ ezie dịka mmadụ ọhighị ụra ma onye nwaanyị anyị ma anya n'ime mmụọ ọ dịghị otu o ji abụ onye nọnụ laa amaghị la ekwesu abịala ee e, anọghị ya jizọs kraịst bịarala oyiyi mmadụ ọ bụ chi n'ezie ọ matara onye iro la nwa ọbụla ya nọ na ije nwa ọkụkọ ejighị adị igbe mma ma o jikere ejikere mgbe niile n'ihi o bụla ụzọ merie ere n'ọzara so mmeri ya ntọrọ atọ ọ bụ ihe tọrọ atọ ọ bụ ihe doro anya na onye iro bụ onye meriri emeri so ọ dịsị ịgba mbọ n'ihi o ji abụ egbufu agwụ isi ya atụwa arada atụwa arada ndị ga-abụ arada ọtụgha na jizọs dịka mmadụ hie ụra l'ụgbọ afụtafụ osoro ọmaghị dịla nkefụ nkụcha ịma hụ gị ime n'ihi onye iro nga ịbụ ime ụmụ ya taa akala ụzọ niile dị iche iche ịbịa ịma ụmụ ya mgba ụmụnne m n'ime okwukwe oke ajọ ifufe wee fee ebili mmiri wee makwasị ụgbọwe lụụgbọ ke ndụ anyị lee anyị n'ime ụwa na ọ dị mgbe oge ndị iduli ime ndọgọ oke ajọ ifufe laemeghị ebe ohi abịa job nwetara nwa ihe ahụ n'otu a anyị na-ede agụ akwụkwọ nsọ ma n'elu ụwa ebe a ọ dị ọtụtụ oke ajọ ifufe ndị fenu nwere ike bịa n'ezinụlọ nwere ike ịbụ oke ajọ ifufe ka ọnwụ otu nwanna nwoke ihe niile nne ya ọnọdụfuru ọnwa isii nwaanyị ya nwụọ ọnọdụfuru ọnwa isii ọdọ ogwe ya nwụọ ọ dịghị ihe e metara chesa ụmụntakịrị na-ehighị nne oke ajọ ifufe nke ọnwụ oke ajọ ifufe nke ọrịa lee maghị ebe ohi bịa oke ajọ ifufe ma hụ dị mkpa bụ ịma la ṅa ya nọ ọ bụgara Jizọs kwu n'ime gbọke ndụ ha ọtụtụ ihe dị ndị na-eme oke ajọ ifufe na-ebili mmiri ke ndụ o meela ọtụtụ ndị mmadụ agbawo okpo n'ime okwukwe anyị n'ime okpukperechi ndị mmadụ agbawo okpo etile ihe ụlọ ekpere nga niile ndị mmadụ agbala ihe wa ahụtara gị wee megha ma agbachapụghị anya ga-abịa hụ ụmụnne gị iro mmadụ niile dị na-eji unu ga-abụ ndị nshi ndị nshi ndị ya bụrụ nsogbu adị m ịchọta ịkọtala gara jizọs n'ọlọ nọ n'ime ụgbọ ka ndọgha ata ịdọgharịa kpọọ ya ka onwe ike ịbara ifufe ya mba hafu ebe a wee gara edenụ onye dị ige ntị edenụ m ka hafu ebe a ebe anyị dị ịchọ ịga ugbo ebe ala hụtara gị bụ sọmbere lasị gị bịa bilie lite n'ọtọ lite ọtọ ta mkpọrọ gị si ya ruo ọdọ lọdụ onye nọ n'isi ụgbọ kandụl ọ bụ jizọs kraịst kọsara ya jizọs kraịst n'oge awa ọtụtụ mgbe mmadụ ede kọsara ya enweghị ogbugbo onye mkpa gị hụọ oge imebi idufu gị edufu ndị na-eso ụzọ abụ eziokwu ladụwa anwụ okewe ị nwere ike chọọ ịgbalịala ịnwe oke gị ịkụchi mmiri n'ụgbọ ịda ekuchi ya na-agbagwe ya ịda ekuchi ya na-agbagwe ya ada ịchọta ilefu anya na pan iji de ekuchi mmiri ya lee jizọs n'akụkụ lekwa jizọs n'oge awa kpọtụ jizọs kraịst n'ihi na bụ onye nwere ogbugbo onye ifufe ka ndị ife lakịrị nye ifufe oke ajọ ifufe ala ebili mmiri ya nye gị nsogbu n'usokwu nye gị nsogbu n'ụsụlọ gị nye gị nsogbu n'avọ ahịa gị nye gị nsogbu n'ụlọ gị nye gị nsogbu n'ahụike gị nye gị nsogbu kedụ inye nsogbu alụmdi na nwunye unu na ezinụlọ unu ọ dị jizọs onye nọ n'isi ụgbọ nke ndụ a nke kwesịrị ịbara ndị ya mba okpuru ikwe n'otu aka ka onye nwe anyị biliri baara ifufe la ebili mmiri mba ndajụ adịla galili la anyị asụ na niile ada ji nkele ọ dịghị onye ọbụla nwere ike ịsị kpaa onye pin tafụlala ị ga-eta ụta ma asị na ị nwere ike ịhụ pin n'ime mmiri n'ihi nha niile dara jụụ n'ihi na onye nwe osimiri ekwuola okwu ụmụnne m nwoke ụmụnne m nwanyị jizọs kraịst ọbịa bụ ya okwu a nkere ihe niile ọbịa bụ onye si ka ihe dị ihe dị lee bụ onye si ka ala fụfụta ihe ahụ na-efufụta lee bụ onye kpọrọ oke n'etiti mmiri na mmiri ụfọdụ mmiri agbarala ya elu ya asị mbara dị mbara dị ụfọdụ agbarala ya ime ala ya asị ala akọrọfụta ala akọrọ ala ya agụkọ na ala ya asịkwa ndị ka fọrọ obere mgba unu chịkọta ụfọdụ akpọwa osimiri ụfọdụ akpọwa oke osimiri ụfọdụ akpọwa oke akụkụ niile dị iche ọ bụ jizọs kraịst ya na ọ laghala ụgbọ hụ ọ masịkwuru oke ajọ ifufe fee ọ masịkwara ebili mmiri mee jizọs ekpeghiteghị ka ebili mmiri rie onye kere ya ọ dịnịghị otu o ji ekpe omume lụọ onye nọ n'ụgbọ onye kere osimiri la ọ ga-enọla na ebili mmiri mmiri ka o kere abịa rie anọghị anụ ọ dị mkpa ka anyị ghọtala ihe la jizọs kwụ nwa m da-eso ghe bụ otu ka ọ jizọs kwụ bụrụ ebe ya ile anya ele bụrụ onye ebe ele dọgharịa ihu n'ihi na ọ dị ọtụtụ ebe ebe ichewara ihu na-amaghị mma dọgharịa ihu lekwasị jizọs anya lee bụ onye nga enyere anyị aka ịbụ ndị gị guzosi ike ndị na-eso ụzọ lekwasịrị jizọs anya ọtụtụ mgbe ike keghe adịghị ebe o dughe eche ọ bụrụla anyị atụkwasị ike ka anyị obi anyị ga-ebu ndị dara ada n'ihi na anyị enweghị ike ka ọ dịghị anyị nwere ike ime ma chineke bụ onye pụrụ ime ihe niile lee n'ụlọ akwụkwọ onye amụma jeremaya isi iri abụọ na atọ amaokwu iri abụọ na asaa ọ sị lee ọ bụ mbụ jehova ọ dị ihe karịrị m ime ọ dịghị nwa ọ bụ chineke pụrụ ime nwere niile ọ pụrụ ime ka ebili mmiri dajụwa n'ime ndụgụ ndị na cheta jizọs bịa oge a jizọs biliri ya baghara efufe mba ya jụ ụsọ bụ na-enweghị okwukwe enweghị okwukwe bụ ihe dị ime anyị dị ebigharị ya aka ekwesịrị eme anyị pọpị anyị dị ekwe yes ekwesịrị eme pọpị anyị dị aga ihegharị la nga niile dị iche iche ụmụ chineke akpọrọ kwọrọla ụkwụ agaghị ụlọ ekpere agaghị mmiri sụrụ mmiri dị asụ ndị ke chineke na-aga ihe nga niile dị iche iche mmiri sụrụ mmiri sụrụ mmiri sụrụ mmiri dịsa asụ ụmụ chineke nwa ọjọọ unu bịa ka anyị gbabala ime onye nwe anyị kọtala anyị na ele abụ kwulie ime ụgbọ oke ndụ anyị a anyị tụsịa anyị tụsịa so onye nwe anyị bịa gwere ọnọdụ ama m na ọtụtụ mgbe ọ dị ike mana onye nwe anyị bata ọnọdụ ka ndị ike ọ ga-eme ka ọ dị alụlọ batakwa jizọs bata n'obi gị gwere ọnọdụ ee ebili mmiri ke ndụ a oke ajọ ifufe ka chineke gị mee ka ọ daa jọọ ama m gbuo ama m ha ezinụlọ ama m otu o ji n'ọra gị amaghị m oke ajọ ifufe dị ife ifela nọ amaghị m oke ajọ ifufe ndị ime inye nsogbu amaghị m ebili mmiri ya garala abụ ndị ịlụ amaghị m ebili mmiri ya ndị inye gị nsogbu adị m ịchọ ka ile jizọs ugbu a lọọ nọ n'ụgbọ kendụ ha ọ ihe ọ dị ikwu okwu n'oge a tee ebili mmiri ya daa jụụ dị ka onye agụ nsogbu adị m ịchọta igwere ọnụ gwere obi gị la minit lab kawa ụka kpọsịwa ebili mmiri elu oke ajọ ifufe ama m ka ị gabiga ma gị onwe ya amarala n'ihi na onye ti agbanye ma ṅụọ dị ịfụ ya ọ dị ṅụọ fọlụ oge a adị m ịchọta ịka ọrụ onye nwe anyị banyere oke ajọ ifufe la ebili mmiri ya nye agụ nsogbu n'ime ndụ na-ekweghị kpa ahụrụ ya ndị ime gị ga-abụrụ onye kwọrọ kwọrọla ụkwụ agaghị nkele emeela gị ụra agagala anya kele emeela gị anya iji bụ ụlọ bụka iji afụta adị m ịchọta ịka ọrịa chineke gbuo kawara ya n'oke awana na lụọ onye nwe anyị ime meta ebili mmiri ya nkwara n'ime ndọgọ oke ajọ ifufe ka nga bụ ha akụkọ ndị mmadụ ole amaralaghị ochie la wegabiga gị malite gị nyewe akụkọ otito nwa ọma Chineke emelera gị n'ihi na etụkwasịrị Jizọs obi ọ bụla ikwere ya hulata isi gị anyị kawara eluigwe Chineke anyị onye mbili eluigwe imeela ekele dịrị gị n'ihi na i jighị edufe ụmụ ụlọ ụzọ sonyere ha ọkụ mma mma dịrị gị n'oge laka onwe gị na-emere onwe gị aha oge niile na mgbe niile lekwa ụmụṅụ ndị dị ege ntụli okwu gị n'oge a n'ụzọ niile dị iche iche oke ajọ ifufe na lara bịa n'ime ndụ n'ụzọ niile dị iche iche onye nwe anyị na chi anyị nke ebili mmiri nke ndụ a njide amagharị enyewe nsogbu achọ ịmaghị etu ihu n'ebe ị nọ onye nwe anyị onye pụrụ imezi ihe niile ledata anya obi ebere ebe a nụrụ dịka ịbara ajọ ifufe mba dịka ịbara ebili mmiri mba nda ajụ adọla galili ehihie l'otu aka n'ime ụmụ ndị ede ege ntị n'oge awa a na m ekwufu okwulu aha ha jizọs kraịst kwee ka nda ajọdịle leka ajọ ifufe ebili mmiri wole ezinụlọ n'aha jizọs kraịst kwee ka nda ka m nwere onwe dị ka ntọhapụ dị ka ha bụ ndị ga-enwere onwe ha n'ihi na mmata anyị matara agaghị anya ahịa ọgọfụgo ndị mbụ bata were chasọ n'ụlọ ọnọdụ n'ime ihe niile ka ebulie gị elu n'aha jizọs kraịst onye nwanyị unu anụla ozi ọma unu anụla ozi ọma ka anyị na-ewetara unu Adventist World Radio ka ozi na-abịara unu

mara na ọ bụ n'ụlọ mgbasa ozi adventist world radio ka ozi ndị a sị na-erute anyị nso ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ nye ọda ajụjụ nke na-agbagwoju anya ịchọrọ ka anyị leba anya gbalịa kọrọ na ekwentị na 0706 3637224 0706 363 gị nwa Chineke ọma na-ege ntị mara na ị nwere ike idetara anyị akwụkwọ emeil adreesị anyị bụ awrnigeria at gmail dot com awrnigeria at gmail dot com maọbụ awrnigeria at yahoo dot com mara na ị nwere ike ige ozioma nketa na www.awr.org gị tinye asụsụ Igbo ka udo na amara Chineke chia n'ime ndụ anyị chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa ndewo